ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịchasịara unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị eyi amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu toni eberechukwu ozi ọma na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life wọld ministri nke mba ụwa niile gbara gburugburu site na ngalaba nke afrịka na ngalaba nke naijiria nke sitere n'ime ologu eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi si eru n'usoro n'oge ugbu a ọzọkwa ka chineke onye pụrụ ime ihe niile nyekwasị unu udo nke udo niile si na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ụbọchị nke taa anyị ga-atụgharị uche n'ime akwụkwọ nsọ site n'akwụkwọ nke daniel daniel onye amụma akwụkwọ nke daniel isi iri na abụọ malite ego m naanị amaokwu nke atọ akwụkwọ nke daniel isi iri na abụọ 12 daniel 12 chapter 3 chapter daniel chapter 3 verse 12 daniel isi iri na abụọ malite egwu na okwu nke atọ ọsị ma ndị ahụ ndị nwere uche ga na-enwu ọcha dị ka ọnwụnwa ọcha nke mbara igwe ndị na-eme ọra mmadụ ka ha ghọọ ndị ezi omume ga na-enwukwa dịka kpakpando mgbe niile kpakpando mgbe ebighị ebi emem ka chineke gọzie okwu ya n'ime anyị ka ọ dị ndụ nwụkwanye enwu ka ndụ anyị dị ọchapụta pụta ìhè ka anyị dị ka chineke si wee chọọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen dịka ịga n'iru na ihe mmụta anyị ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ ndị nwere uche ọzọkwa ndị nwere uche ya ka anyị ga-eji wee mere isi okwu na ụbọchị nke taa ọ bụ na ile anya ebe anyị gụpụtara efu na akwụkwọ nso mee ka anyị mata ọ sị na ndị nwere uche ga na-enwukwa ọcha dị ka ọnwụnwụ ọcha nke mbara eluigwe ọ bụrụ na anyị anya anya fụ na ọcha mbara eluigwe adịghị enwe ntụpọ ọ dịghị enwe ihe na-ekpuchi ya mgbe ọbụla anyanwụ wara ọ na-enye ìhè ruo mba niile ebe niile ụwa sọtụrụ ihe ya adịghị ekpuchi ya aka ihe ya adịghị agọnarị ya ị gaghị asị ee ka m ya anya na ihe a agaghị enwu sọsọ naanị onwe gị ka nke ha gbasara ndị ọzọ nọ n'akụkụ sabere anya ha oge ga-afụ ihe a ị gaghị asị ka ịlakpo n'ime ụlọ jezuo ma mechikpuo onwe n'ụzọ tinye kọtịn ma ihe ndị ọzọ dịgasị ka ọwụwa anyanwụ anyanwụ ghara ịbata nke ahụ abụọ aka mere onweghị ka ị na-aghọgbu na nke ahụ ndị nọ n'akụkụ ofe nke ọzọ ga-afụ ihe nke a ya mere ọlụ chineke bụ ihe na-apụta ihe ya ka akwụkwọ nsọ ji wee sị na na ihe ahụ wara ọchịchịrị apụghị ikpuchikwa ya ebe a wee na-akọwatara anyị ihe gbasara ndị nwere uche ndị nwere uche a na-akọwa ma akwụkwọ nsọ na-eme ka anyị mata bụ ndị nke nwere jizọs kraịst ndị nke asaworo n'ọbara nke jizọs kraịst ndị nke natara onyinye nke chineke n'obe nke kalvarị ndị nke ọbara jizọs sachaworo njọ ha ndị nke kwere ekwe ndị nke na-eso ụzọ nke chineke ndị nke mara na ha bụ ndị mmehie na ha agabigo agabigago njem n'ụzọ nke aka ha n'ụzọ nke na-ekwesịghị ekwesị n'ụzọ nke na-ala n'iyi n'ụzọ nke aṅụrụma nkwụ n'ụzọ nke ịchụ nwanyị ma ibi ndụ nke na-ezighị ezi ndị nke a bụ ndị nke nwere uche ọ dị ihe nwere ngọta dị ka na mmadụ gahụrụ dahụrụ wee mata na ya dahụrụ wee chigata azụ wee ee gbaghara m dịka nwa osu aka mere na ozioma nke luk ohere agaghị dịrị anya ịgụcha akụkọ niile ahụ mana nwa nke osu aka mgbe o chetara mgbe o letara mgbe ọ matara na ọ dapụwo na amara o wesị lee abụmonye nke na-achọ ịla n'iyi emeghewo megide nna megide chineke m ga-alaghachi azụ njose asị nna m na-agụzina na ndị nke ya na ndị ụmụ ya ya m dịka ofu onye ndị na-ejere ozi ile anya efu na uche nweta ahụ azụ ọ bụrụ onye nke nwere uche ọ bụrụ na ọ gbara nkịtị o ya anwụ n'ọnọdụ ahụ na-enweghị ichigata azụ na-enweghị mgbanwe ọ laa n'iyi ma chineke achọghị ka ha laa n'iyi akwụkwọ nsọ mere ka anyị mata na chineke achọghị ọnwụ nke onye mmehie kama ka onye mmehie si n'ajọ omume pụta bie ezi ndụ ka chineke wee nabata nke ọma na ugbu a chineke na-akpọ gị nwanne nwoke nwanne m nwaanyị ịmara ụzọ nke na-ezighị ezi nke ị na-ebi laghachi chighata azụ ịmara ụzọ nke na-ekwesịghị ezi ndụ nke na ebi ebi gwa na onwe maara onye na-eme ajọ ihe mara ya na-eme ajọ ihe onye na-emezi ihe mara ya na-emezi ihe ndị nke nwere uche ka anyị na-akọwa n'oge dị ugbu a ka chineke na-eme ka anyị ghọta ọ bụ na ichigata azụ yọọ mgbaghara mmehie chineke ga-agbaghara gha dịka ọ gbaghara ndị ochie na ndị nke kpaghara akpagha n'ụzọ nke aka ha mgbe gara aga ọ bụ na azụ chineke bụ onye obi ebere onye na-anara mmadụ niile nke ọma o wee na-asị ndị nke nwere uche ị nwere uche fee chineke ofufe ị nwere uche nabata nwa ya jizọs kraịst onye nke o nyere n'efu ị nwere uche fụ chineke n'anya ị nwere uche bịakwute n'ekpere ị nwere uche bịakwute n'ịgụ akwụkwọ nsọ ya ị nwere uche bịakwute n'inwe mmekọrịta na inwe ihe mmekọ na arụ nke kraịst na ndị nke na-eso ụzọ ya n'ụlọ nsọ ya n'ụlọ ukwu ya ị nwere uche chighatekena azụ jụọ chineke ihe o ji wee ke gị n'ụwa a ị nwere uche lakwute ya jere ya ozi n'ihi na ọlụaka chineke ka anyị bụ mmadụ bụ o kere anyị n'oyiyi ya ọ chọrọ ka anyị baara ya uru ọ chọrọ ka anyị gara ya ozi ọ chọrọ ka o were anyị wee mere ngwa ọrụ ọbụla dị n'ụwa nke o kere anyị o anyị dịka atụrụ ma ọ bụ anụ ọhịa ma ọ bụ anụ ufe na-agagharị dịka ha si wee chọọ okere kere anyị ka mmadụ n'oyiyi ka anyị wee bara ya uru ka anyị jukere onwe anyị ajụjụ abara chineke uru kedu uru chineke ji erite na okere m gịnị ka ndụ m bụ gịnị ka m ga-akọ ma ọ bụ na ndụ nke agwụsị ya cheta onye nyere anyị ndụ a ga-ajụ anyị ajụjụ ndụ a mgbe ndụ nke a gasịrị mata amata na ndụ nke a bụ ihe na-agabiga agabiga ndụ nke a bụ ihe na-akwụsị akwụsị mgbe ndụ nke anyị na-ebi kwụsịrị gịnị ga-abụ akụkọ gị gịnị ga-abụ akụkọ m gịnị ga-abụ ihe m ga-asị na m ritara chineke n'uru na o kere m jukene onwe ha ajụjụ ndị a ka anyị wee azụ n'ihi na ndị nke nwere uche ọ sị na ha ga-eme ka ndị ọzọ ndị mmadụ ghọọ ndị ezi omume ị na-eme ka ndị mmadụ ghọọ ndị ezi omume ka ị na-eme ka ndị mmadụ fụ gị ha si hei enemọdụ mmadụ dị ihe nke a ha si hei nke a ọ mmadụ ha were gị kọcha chineke were gị kọcha mmadụ ibe gị were gị kọcha nwunye gị ma were gị kọcha ụmụ gị ma were gị kọcha ndị nne na nna gị n'ihi na ụfọdụ ndị mmadụ na-ebizi ndụ nke e ji akọcha ndị agbata obi ha ndị ezinụlọ ha ndị na-egbu mmadụ ndị na-ara mmadụ ihe ha n'ike ndị na-ebi ndụ dị ka ha bụ anụ ọhịa ma ọ bụ anụ ufe na onwe ajụ n'oge dị ugbu a ka iwe chighata azụ lachikwute laghachite onye na ege ndụ a na onye kere gịnị si ndị nke nwere uche ị nwere uche bịa fee chineke ofe ị nwere uche bịa were ndụ gị nyefee n'aka jizọs kraịst bụ onye nwaanyị ya bụ the very beginning na mbido mbụ n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata sị ka anyị buru ụzọ chọọ chineke na ezi omume niile ihe ndị ọzọ niile ga-abụ ihe nke ya tụkwasara anyị hụlata isi ka anyị kpere chineke n'oge dị ugbu a nyefere ndụ gị ọ bụrụ inyebere ndụ gị n'aka chineke onye ọ bụla ịnabata ya ndụ jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị were ndụ a hapụrụ onye kere enyi were ndụ a nyefee n'aka onye nwe enyi ka o wee dozie ndụ gị mee ndụ gị ka ọ bụrụ ezi ndụ nke wetara chineke ezi afa na ezi omume ka anyị kpere chineke onye nwe anyị na chineke lee ndị oru gị ndị a ndị nke latara n'oge dị ugbu a ndị nke zi ezi uche wee mata na ha bụ ndị nke kpafuru akpafu wee chekata azụ n'oge dị ugbu a wee kpere gị si gị ka idepụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke ịla n'iyi deba afa ha n'akwụkwọ nke ndụ na nke ọganiru na nke ịdị mma onye nwe chineke mezuoro ha dịka obi echiche obi ha si wee dị n'aha jizọs kraịst bụ onye anyị amen onye chineke anyị ara ndị nke tigị n'aka n'oge dị ugbu a ara ha tigị n'aka gị mere ha dịka echi obi ha si wee dị deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha ka ha na-ebi ezi ndụ ume ezi ndụ ọhụụ na ndụ nke mara mma dịkwa n'afa ha n'akwụkwọ nke ndụ nye ha ezi uche iji wee fee gị ofe n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen ụmụnne m ụmụnna n'ime jizọs kraịst okwu ndị a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wọld Ministry ọ bụrụ na onwe akụkọ mgbaàmà ma ihe mgbagwoju anya ma ajụjụ ma ihe ọbụla nke ọnụ chọrọ ka ha kparịta ụka unu ga-enweta n'igwe okwu 56719493 ọzọkwa 56719493 ka udo nke chineke nke kachasị udo niile chebe ụnụ. n'ime mkpụrụ obi unu ka anyị bie ezi ndụ a dịka o kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen